AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege ntị n'ihe mmụta nke arụ ike nke ụbọchị taa udo dịrị ụnụ, isiokwu anyị taa bụ ikuku ma ọ bụ ume ikuku bụ ihe dị oke mkpa nye imerime sel ndị mejupụtara ahụ mmadụ n'ụbọchị taa anyị ga-eleba anya n'ụzọ dị iche iche nke anyị ga-eji jirichaa uru ikuku bara anyị mee ihe otu akụkọ dị nke a kọrọ anyị n'afọ 1875 e nwere otu ndị nchọpụta ndị dimkpa atọ ndị kpebiri ịgaru nsọtụ nke mbara eluigwe ka ha wee zaa aha dịka ndị mbụ ndị garuru nsọtụ nke mbara eluigwe n'ụwa niile mgbe ha gara ọtụtụ maịlụ n'elu dịka puku asatọ na narị isii dịka esiri tụọ ya na mita dimkpa abụọ n'ime dimkpa atọ ahụ nwụrụ n'ihi na ikuku nke ume ndụ adịghịkwa n'elu ebe ha nọ akụkọ mwute a nke a bụ ihe ichetara anyị na mmadụ nwere ike ịnọ izu ụka ole na ole na-erighị nri ụbọchị ole na ole na-aṅụghị mmiri kama kpọmkpọm ole na ole na-enweghị ikuku nke ndụ mmadụ ga-anwụ ikuku bụ ihe dị oke mkpa nye ndụ mmadụ mgbe anyị na-eche ihe gbasara ikuku eke ya ụzọ otu narị ma ọ ga-abụ 100 iri abụọ na otu n'ime ya wụ ihe bụ ume nke ndụ n'ikuku a enwere ụzọ dị iche iche enwere ike iji mee ka ọ dị ọcha mmadụ dị ndụ enweghị ike ime ka ikuku anyị na-eku dị ọcha chineke onye okike na-esite na ụfọdụ ihe ndị o eke mee ka ikuku anyị na-eku dị ọcha ụfọdụ ime ihe ndị a bụ oke ifufe nke ebili mmiri na amụma nke eluigwe na osisi akwụkwọ ndụ osimiri anwụ oke osimiri na aja onye okike maara otu ọ na-esi eme ka ikuku anyị na-eku bụrụ ihe dị ọcha kama ọ bụ ihe mwute na ikuku ọma nke nke Chukwu Okike nyere anyị bụ ihe a na-emetọ emetọ n'ụzọ dị iche iche ile ụlọ ọrụ dị iche iche ebe a na-emepụta ihe ndị mmadụ na-eri ma ọ bụ ihe ndị mmadụ na-eyi anwụrụ ọkụ na-eme ka ikuku ndị a niile bụrụ ihe metọrọ emetọ ikuku bụ ihe a na-emetọ site na Ụlọ ndị rụrụ ụlọ ndị na-enweghị windo ebe oghere ga-adị ikuku wee bata n'ụzọ zuru oke ebe ndị anyị na-akwanye ọkụ dị iche iche na-ebute anwụrụ ọkụ ndị na-eme ka ikuku bụrụ ihe metọrọ emetọ ụfọdụ bụkwa n'ụlọ ebe uzuzu jurula ọ na-eme ka ikuku ndị nọ n'ebe ahụ bụrụ ihe na-adịkwaghị ọcha ụlọ ebe e nwere mmiri na-adọkasị mgbe ha dọwara ebe ahụ bịa bụrụ ebe ruru unyi ikuku n'ebe ahụ agaghị adị mma nye mmadụ ụfọdụ abụkwaranụ ihe ndị atụkọtachara ndị ruru unyi dịka akwa na ihe ndị ejiri kpuchie oche ndị anyị bi n'ime ya mgbe ụzụzụ duru ebe ahụ ọ ga eri unyi mee ka ikuku n'ebe ahụ bụrụ ihe metọrọ emetọ o nwere ike ịkpata ọrịa ndị dị iche iche nke ga-eme ka okpoo nke na-eburu ikuku banye n'ime ahụ bụrụ ihe a ga ihe ruru unyi ọ na-ebutekwa ọrịa ndị dị iche iche dịka asma n'ụbọchị taa anyị na-arịọ ka anyị cheta na o nwere ọtụtụ ihe ndị anyị nwere ike ime ijiri mee ka ikuku ahụ nke Chineke nyere anyị nke o durula ọcha wee dị ọcha dịkwa mma n'arụ anyị olee otu anyị ga-esi chebe onwe anyị chebe ezinụlọ anyị ka ikuku anyị na-eku bụrụ ihe dị ọcha nke mbụ ka anyị gbalịa mee ka ihe okike bịarute anyị nso ka anyị nọrọ n'ebe osisi dị nso anyị nwere ike iji aka anyị mee ka ihe okike bịarute anyị nso n'iji aka anyị dọọ ihe adọmadọ nke dịka okooko osisi ndị nwere ike itoli n'ime ụlọ edo ahịhịa n'ime pan ma ọ ga-abụ ihe nwere ike ijiri mee ka okooko a na-anata mmiri ọ ga-adị mma ọ na-enye aka ka ume nke ndụ bụrụ ihe nọ nso n'ebe mmadụ nọ ọ na-adị mma ka mmadụ fụọ gaa n'ebe ume ndụ dị kpagharịa ka o nwee ike nweta ume ndụ dị ọcha kwee ka windo gị bụrụ ihe emeghere emeghe mgbe ị na-ehi ụra kwee ka windo meghee ihicha ụra n'ụtụtụ ị ga-abụ onye ga-ebili n'ahụike kama imechie windo ndị a ọ na-eme ka ikuku nke nọ n'ime ụlọ bụrụ ihe emetọrọ emetọ ọ gaghị adị mma mgbe ị ga-etete imeghe windo gị n'ụtụtụ meghekwe ya n'abalị mgbe anyanwụ darala ọ na-enye aka ibubata ikuku ndị dị mma nke ga-enye ahụike ọ bụrụ n'oge mgbe oyi dị echechala na ọ ga-eme ka oyi bata kama ọ ga-eme ka ahụike na-adị meekwa ka mgbe ị na-ehi ụra ka windo bụrụ ihe ghere oghe ndị na-eyuzu igwe ekọndishọna mee ka enwee ohere nke ume ndụ nke Chineke ji aka ya mee ga na-abata n'ime ụlọ kwamgbe kwamgbe ndị na-etikwa igwe nke ndị na-eme ka ndị ejiri sie nri anwụrụ ọkụ ndị si n'ime ụlọ ka ha nwee ike fụọ n'ezi mee ka ọ fụchaa n'ezi mara na anwụrụ ọkụ ndị a niile agaghị enwe ohere ịbata n'ime ụlọ ekwekwala ka ha onye ọbụla ndị nọ gburugburu gị see siga n'ime ụlọ gị ise siga n'ime ụlọ ma ọ bụ ise ihe ọbụla a na-ese ese na-akpalite anwụrụ ọkụ ọ na-eme ka anwụrụ ọkụ jụ n'ime ụlọ mgbe anwụrụ ọkụ ahụ juru ebe nọ ọ na-abanye n'ime mkpọfụrụ na-abanye n'ime ahụ na-eme ka ọbara ndị nọ n'ime ahụ hapụ inweta ume nke ndụ otu o kwesịrị ihe ọzọ anyị ga-eme bụ iri nri ndị nwere ike ikpuchite ahụ anyị nri ndị a ndị kwesịrị ikpuchite ahụ anyị bụ nri ndị dị ka mkpụrụ osisi akwụkwọ nri na ụmụ nri ndị dị ndụ nke Chineke kere eke ka anyị gbara nri ndị a nọ na mkpo ọsọ ọtụtụ mgbe kama ka nri anyị anyị na-eri karịa na nri ndị Chineke kere mkpụrụ osisi na akwụkwọ nri ebe a ka anyị ga-akwụsị n'ụbọchị taa udo dịrị unu nwa Chineke na-ege ntị biko biri ikpere gị na-abụ n'ala wee too ja too Jehova onye nyere anyị ikuku nke ọma onye nyere anyị ikuku mụ na gị anyị na-akwụ ụgwọ anyị na-ekuru ikuku a site na Chineke enyewe anyị ya ihe nwanne anyị nwaanyị ziri anyị taa bụ ka anyị gbalịa nọọ n'ebe anyị ga na ekute ikuku ọma ka ahụ wee dị anyị mma ikuku dị mkpa na ndụ mụ na gị imeela onye ọkachamara n'ebe ahụike dị imeela nwanne anyị nwanyị. nwa amara igbo ju ọnụ ọma nke ị nyere anyị taa anyị na-asị ka amara chineke na udo ya na ịhụnanya ya chịa n'ime ndụ gị ka chineke na-edo gị ka chineke mee ka ihe ọma niile nke ị na-eweba aka gị chineke ga na-amụbara gị ya n'aha jizọs amen oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa ahụ na ha ma ha ihe ndị

onye na-eche Glory. udo na amara chineke baru n'ụba ndị Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-anụ olu onye mgbasa ozi ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata ya ma mara na nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org chekwụta itinye asụsụ Igbo igbo ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala ka onye nwe m nọnyere gị anyị abịala ọzọ n'ụbọchị taa inyocha akwụkwọ nsọ ama m na akwụkwọ nsọ gị nọ n'akụkụ gị isiokwu anyị n'ụbọchị taa na-asị ịchọ ihe anyị na-ekwesịghị ịchọ ma ọ bụ ịrịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ James isi anọ amaokwu nke atọ ma tutu anyị na-aga n'iru ka anyị chọọ amara site n'aka onye nwe anyị nna anyị onye na-adị ndụ ruo mgbe niile bi ebi ekele dịrị gị anyị abịala ịtụgharị uche n'ụbọchị taa biko nọnyere anyị onye nwe anyị nyere anyị aka ịghọta isiokwu a ka ndụ anyị wee dị mma nke a ka anyị na-arịọ n'aha Jizọs amen ịchọ ihe anyị na-ekwesịghị ịchọ ma ọ bụ ịrịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ ka anyị lebata anya n'akwụkwọ Jems isi anọ amaokwu nke atọ ebe anyị na-ewere ihe ọgụgụ anyị ọ sị unu na-arịọ ma unu adịghị anata ihe n'ihi na unu na-arịọ n'obi ọjọọ ka unu wee mefue ya n'ihe ụtọ niile unu anyị ji obi ọjọọ na-arịọ egeghị ntị Atụkwasịghị Chineke obi enweghị nrube isi ebe a ka ihe mgbagwoju anya dị onye na-ege ntị n'ụbọchị taa a sị m na ọ bụ ebe a ka ihe mgbagwoju anya dị n'ụbọchị gara aga anyị mere ka a matasị na ọ dị mgbe ndị Izrel nwetara onwe ha n'ọnọdụ dị ka nke a mgbe ahụ Jeremaya bụ onye amụma nke Chineke ji na-alụ ọlụ n'obodo Izrel Jeremaya wee na-ajụ ajụjụ sị ọ bụ na ọ dịkwaghị Baal dị na giled ka m gwa gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-ezukọ balm dị na giled nye onye ahụ nke tụkwasịrị chineke obi nye onye ahụ nke kwere na kraịst n'ezie e nwere nnapụta ikike nke nnapụta ka dị n'ime kraịst a ka nwere udo ọṅụ ọganiru na afọ ojuju n'ime kraịst ma ebee ka nramahụ mụ na gị si ọ bụ gịnị kpatara ihe a gaara mụ na gị ọ bụ n'ihi na anyị na-achọ ihe anyị na-ekwesịghị ịchọ anyị na-arịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ ọ dị mgbe Chineke kpọrọ mụ na gị sị ka anyị rịọ ngọzi n'ụzọ ọ bụla ọ dị mgbe ọ kpọrọ anyị sị ka anyị chọọ ụzọ nke meghere emeghe ọ dị mgbe ọ kpọrọ anyị sị anyị chọọ nnapụta n'ụzọ anyị si na-achọ nnapụta n'ụbọchị taa ọ bụ gịnị ka Chineke na-agwa anyị ka anyị lebata anya n'akwụkwọ Matiu isi isii amaokwu nke iri atọ na atọ ọ sị buru n'ụzọ chọọ alaeze Chineke na ezi omume ya a ga-atụkwasịrị unu ihe niile ndị a buru n'ụzọ chọọ alaeze Chineke na ezi omume ya ihe niile ndị a ka a ga-atụkwasịrị unu gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ bụla onye ụkọchukwu ji mpaghara nke akwụkwọ nsọ nke a na-enye okwu ndụmọdụ ọ dị mgbe anyị na-aghọta ya n'ezie na ọ bụ ihe na-emekọta anyị na ọ bụ ihe na-eme ka anyị ghara inwe ọganiru na anyị na-arịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ lee anya chineke mụ na gị na-efe bụ chineke nke na-adị ndụ ruo mgbe niile bi ebi o kwesịrị ntụkwasị obi ọ chọrọ ka anyị gee ya ntị lee ya na ọ bụ mụ na gị n'ụbọchị taa bụ ndị nwere nramahụ ọ bụghị chineke gịnị bụ nramahụ anyị chineke si anyị chọọ alaeze ya na ezi omume ya ma anyị na-arịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ gịnị bụ ịchọ alaeze chineke na ezi omume ya chineke chọrọ ka anyị yie jizọs ọ bụrụ na anyị ga-akpọrọ echiche anyị laa azụ mgbe jizọs dị n'ụwa nke a na-alụ ọlụ ebube anyị kpọrọ ya ọlụ ebube gịnị kpatara o ji bụrụ ọlụ ebube ọ bụ n'ihi na jizọs gere chineke bụ nna ya ntị rubere ya isi na-eme ihe chineke si ya mee mgbe ọ bụla ọ nna ya nna ya aza ya ma anyị hapụrụ ime ihe chineke si anyị mee iyi jizọs na omume na nrubeisi n'okwukwe o kwesịrị ka anyị bụrụ onyinye jizọs n'ụzọ niile ọ bụla ọ bụ ya ka a sị anyị chọọ ebe a ka anyị chọọ iyi jizọs iyi jizọs gụnyekọrọ ezi omume ya na alaeze ya gịnị ọzọ ka ọ na-ekwu okwu ya ebe a ọ sị ọ bụrụ na anyị chọta alaeze ya na ezi omume ya na ihe ndị ọzọ a ga-atụkwasịrị anyị ya gịnị bụ ihe ndị ọzọ a ihe ndị ọzọ ndị nke a ga-atụkwasịrị anyị gụnyere ime nke ọma na ndụ inwe nnapụta mgbe anyị nọ na nramahụ inwe obi ụtọ ọṅụ ọganiru na ihe niile nke na-eme ka ndụ bụrụ nke na-adị ụtọ ihe ndị ahụ bụ ihe ndị gụnyere ọlụlụ di na nwunye inwe mkpụrụ nke afọ ịchọta ego ezigbo ọrụ ọ bụrụ ndị na-eji ego achụ ego ha abanye na ọnọdụ nke ọ bụ ihe ọbụla ha etinyere ego ya pụta iwute ezigbo ụlọ ịgụta akwụkwọ inwe mwuli elu inwe ahụike ngọzi na ụdị niile ọbụla ihe ndị a niile abụghị ihe dị njọ chineke maara na ha dị anyị mkpa kama ọ sị anyị chọọ alaeze ya n'ezi omume ya ọ dị mgbe ọ sị anyị chọọ ihe ndị a ọ sị anyị chọọ ya mbụ na ọ bụrụ na anyị nweta ya n'ihe ndị a na-aga atụkwasịrị anyị ya ọ dịla mụ na gị onye nọkọtara chi echiche sị gịnị mere chineke ji sị ka anyị chọọ ya mbụ ọ bụ n'ihi na ihe ndị a dịra mụ na gị mfe nweta ma ọ bụrụ na anyị chọta ya ya emee ka anyị nweta ihe ndị a niile ọ bụ ihe nwute n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche na anyị na-achọ ịgbanwe ụkpụrụ nke chineke tọwụrụ anyị ekpebiwo ịrịọ ihe anyị na-ekwesịghị ịrịọ ọ dịghị mgbe anyị chọbiri alaeze nke chineke ọ dịbeghị mgbe anyị chọrọ ezi omume ya nke pụtara na anyị achọghị iyi jizọs mgbe eji jizọs na-amara anyị atụtụ ọ pụtara na jizọs yiri chineke chọọ ezi omume nke chineke chọọ alaeze ya anyị achọghị iyi oyiyi jizọs ama mmadụ ole n'ime anyị n'ụbọchị taa ndị ọ na-akpa mkpa ndị ọ na-agụ iyi jizọs kama anyị niile bụ ndị were ohere anyị niile tinye n'ịchọ ihe ahụ nke asị anyị achọla ịchọ ihe ahụ jizọs sị na ọ ga-enye anyị ma ọ bụ chineke sị na ọ ga-enye anyị ọ bụ ya kpatara anyị anaghị enwe nnapụta na nramahụ anyị anaghị enwe ọṅụ ọ bụ ya kpatara ihe ji na-esiri anyị ike n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche gịnị ka ị na-achọ ị na-achọ kraịst na oyiyi ya ka ị na-achọ ngọzi ị na-achọ iyi jizọs ka ị na-achọ ụzọ nke meghere emeghe ebe ụba na-ga na-asọbata dị ka ọchịchọ nke obi gị si wee dị ị chọrọ iyi kraịst ka ị chọrọ inweta ọganiru na ime nke ọma na ndụ ọ bụ ego ka ị chọrọ iji dochie ọnọdụ nke iyi kraịst ama m n'ụbọchị taa ọ bụrụ na okwe anyị nghọta ka anyị rịọ amara nke Chineke ghọtasị n'ezie na ọ bụrụ na m anaghị eme nke ọma ọ bụ m onwe m ji onwe m n'ala enupụwo m isi nye okwu Chineke amaghị m ihe bụ mkpebi gị n'ụbọchị taa ma m na-asị ka ị na-ekpebi ịchọ alaeze Chineke na ezi omume ya ka onye nwe m ka ọ gara gị nke ọma n'aha Jizọs ka anyị buru ụzọ chọọ alaeze Chineke ngọzi na ịhụnanya nke Kraịst ga-adakwasị anyị imela onye mgbasa ozi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya Chineke na ogologo ndụ na ahụ isi ike bụrụ nke gị n'aha Jizọs amen imela na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa ma na-echekwutara onye ọma na-ege ntị na n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ntị gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka ndị mmụọ ozi duzie anyị ka anyị wee nwee akọluche nke dị mma wee chee echiche nke dị mma n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo